AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọṅụ n'ụbọchị taa n'ihi gị ezi enyi m udo dịrị gị ọ na-adị mma mgbe ọbụla mụ na gị na-enwe mkparịta n'ụzọ dị otu a ụbọchị taa bụ ụbọchị ọzọ dị iche okwu na-abịa na ntị gị bụ nke m na-akpọkwasị amara nke na-azọpụta ma ọ bụ amara nke na-ebuli elu amara nke na-azọpụta ma ọ bụ amara nke na-ebuli elu ị ga-ahụta ihe okwu abụọ ndị ya pụtara nke na-azọpụta ma ọ bụ nke ga-ebuli gị elu ị ga-ahụta ya na ndụ gị ị ga-ahụta ya n'ezinụlọ gị n'oge niile anyị na-ewere ihe ọgụgụ anyị na akwụkwọ taịtọs isi abụọ amaokwu nke iri na otu ruo na nke iri na abụọ akwụkwọ taịtọs isi abụọ malite na amaokwu nke iri na otu ruo na nke iri na abụọ ọ na-asị n'ihi na e gosiri amara nke Chineke na-ewetara mmadụ niile nzọpụta na-adọ anyị aka na ntị ka anyị wee jụ asọpụrụghị Chineke na agụụ ihe ọjọọ dị n'ụwa wee dị ndụ uche zuru oke na nke ezi omume na nke ịsọpụrụ Chineke n'oge dị ugbu a ezi enyi m na ihe akwụkwọ nsọ na-ekwu na amara nke na-eweta nzọpụta na ụdawo na ntị onye ọbụla Chineke anyị enyewe mmadụ niile n'ezi anyị niile ka anyị gọnarị amaghị Chineke na ihe niile agụụ nke ụwa na-akpata ka anyị nwee ike nwee nchekwube n'okwu ka onye nwe anyị bie ndụ ezi omume bie ndụ dịka nwa chineke n'ụwa nke a jọrọ njọ ọ bụ ihe a chọrọ n'aka anyị nke bụ na amara nke ga-eduru anyị ruo nzọpụta abịawo nye mmadụ dum amara nke ga-ebuli anyị elu adawo n'aka anyị alaluya amen amara nke na-azọpụta ma ọ bụ amara nke na-ebuli elu site n'oge ndị gara aga ọgbọ ndị ha gara aga mmadụ niile ọbụla onye uche ya nọ n'ime ịmata ọnọdụ anyị nọ n'ụwa na anyị adawo n'ụzọ ka ma nwekwa olileanya n'ebe kraịst nọ ga-ama na chineke anyị ka na-achụso ụzọ ọ ga-esi dụ anyị n'ogo ya onwe ya chọrọ ka anyị nọrọ ọ bụghị mmasị chineke ka mmadụ ọbụla o kere eke nọ na nhụju anya ee e, ọ bụ ezie na onye kwere ekwe ga-enwe nhụju anya ma ana m eme ka ị mara ezi enyi m na chineke anyị chọrọ mbuli elu gị ọbụna ugbu a ọbụna n'oge ndị ya ọ ga-emekwana ya n'aha jizọs amen ọ bụ mmasị Jehova dị ka gị onwe gị chọrọ ọ mma ọ ga-enye gị ya n'ọgbọ nke a maọbụ n'oge a mmadụ onye dara na mmehie na-agbalị n'ụzọ ọ bụla o nwere ike ime ịhụ na ya ga-abụ ngwa ọrụ n'aka Chineke anyị naanị otu ụzọ nke ga-enyere anyị aka bụ anyị iwepụ echiche anyị na olileanya adịkwaghị ọzọ n'ihi na olileanya ka dị amara ahụ adawo na ntị mmadụ niile n'ụzọ dị otu a ezi enyi m onye iro na-agbasi mgba ike ịhụ na ya agaghị ekwe ka mmadụ ọbụla chineke kere eke nata amara ka ọ na-enye nke ga-azọpụta ịhụ na mmadụ ọbụla aga anata mbuli elu ka chineke chọrọ inye ma ana m eme ka ị mara ụzọ ihe ha ndị mkpa na ịghaghị ime iji nata mbuli elu a ihe ndị a m na-eleba anya ya bụ nke m enwe na nkega ha dịka ihe dị ụzọ ise achọrọ m ka ị gbasoro m ka m na-aga gịnị bụ amara amara a na-akọwa ya dị ka mmasị nke jehova nke ọ ga-enye n'ihi mgbapụta amara bụ ihe a na-enye n'erughị eru ọ bụghị ihe na-apụta n'ọlụ kama ọ bụ ihe pụtara na nkwali nke obi ebere Chineke ọ bụ ya bụ ka ọ sị na ọ bịawo nye mmadụ niile olee ụzọ anyị ga-esi nata amara nke ụzọ ihe ise ka ị ga-eme nata mbuli elu ụzọ ihe ise ka ị ga-eme nata nzọpụta nke Chineke nke mbụ wetuo onwe gị ala akwụkwọ James isi anọ amaokwu nke isii ọ na-asị ma ọ na-enyekarị amara n'ihi nke a ihe deworo n'akwụkwọ nsọ si Chineke na-edo onwe ya imegide ndị mpako ma ọ na-enye ndị dị umeala n'obi amara n'ebe ahụ anyị gụrụ sị na Chineke na-enye amara rie nne Chineke na-enye amara rie nne ma onye nwe anyị na-ewezụga onye ọbụla nke nwere mpako n'ime ya mana ọ na-enye amara nye onye dị umeala n'obi ezi enyi m ịchọrọ mbuli elu nke jehova dị umeala n'obi ịchọrọ amara nke chineke na-enye dị umeala n'obi ịchọrọ ihe ọma chineke na-eme ịrụtaghị gị aka wetuo onwe gị ala nke abụọ ihe ị ga-eme nweta mbuli elu ma ọ bụ nweta amara nke a na-azọpụta bụ kwesị ntụkwasị obi akwụkwọ abụọma isi iri asatọ na anọ amaokwu nke iri na otu na-asị n'ihi na anyanwụ na ọta aka jehova bụ Chineke bụ amara na nsọpụrụ ka Jehova ga-enye ọ gaghị egbochi ezi ihe n'ebe ndị na-ejegharị n'izu oke nọ ebe a dịka anyị gụrụ na-akọwa na Chineke bụ ihe Chineke bụ anyanwụ Chineke bụ mkpuchi anyị onye nwe anyị na-enye amara na otuto na ọ dịghị ezi ihe ọ bụla nke Chineke anyị ga-ejichi inye ndị kwesịrị ntụkwasị obi Chineke agaghị anapụ gị ihe ruru gị onye nwe anyị agaghị ekwe ka ihe kwesịrị ịbịa n'aka gị hapụ ịbịa n'aka gị ọ ga-adịrị gị otu a n'aha jizọs amen kwesị ntụkwasị obi ị ga-anata ya kebụ bụrụ onye a ga-eji jee ozi ọ dị ihe chineke tụnyere n'ime gị ọ chọrọ ka ị were jee ozi were ya jee ozi ezi enyi m ọ ga-adịrị gị na mma nke ise ị chọrọ ịnata amara n'aka chineke ị chọrọ mbuli elu ihe ise ị ga-eme bụ bụrụ onye na-ekpe ekpere na-ekpe ekpere na akwụkwọ ndị hibru isi a na nke iri na isii ya mere ka anyị were nkwuwa okwu bịa rue oche eze amara ka anyị wee meere anyị ebere ka anyị wee hụkwa amara inyere anyị aka n'oge mkpa ezi enyi m n'ebe anyị gụrụ ugbu a ị nụrụ na akwụkwọ nsọ na-asị ma anyị were nkwuwa okwu bịa n'oche eze amara nke chineke ka anyị nwee ike nata amara n'oge mkpa ọ bụ ekpere ka ọ na-akọwa n'ebe ahụ jisie ike ihe ndị a mkpọpụtara bụ ihe ị ga-eme ka ị nata amara n'aka chineke anyị ka ị nata mbuli elu ka jehova na-enye arịrịọ mbụ ka onye nwe anyị nye gị mbuli elu ndị ya chineke anyị nye gị amara nke na-azọpụta okenye o nwere agụ ụwa imeela na ndụmọdụ nke nyere anyị nke ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ ma ọ bụ ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo mara na ị nwere ike idetara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dot com ma awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot nwa chineke ọma na ntị anyị ga-anọ nwayọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi nke sitere n'ime akwụkwọ nsọ chineke kelee ndụ dịrị m chukwu na chika nwee ike ụmụnne anyị ndị nyere anyị abụ ọma nke ụbọchị taa ịhụnanya chineke dị ukwuu unu emeela arụ ekpere anyị mbụ ka chineke nye unu ogologo ndụ ka ọ gbughere unu ụzọ ka unu wee nata ngọzi ya n'aha jizọs amen mara na ọ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịa mara na ị nwere ike kụrụ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224. ka anyị kwuo okwu maka ụbọchị izu ike chineke n'ihi na ndị mmadụ site na ọlụ nke ekwensu na ndị o jikwara ngwa ọrụ na-achọ ime ka ndị mmadụ chefuo maka ụbọchị izu ike onye nwaanyị ụbọchị izu ike dị sabatde ọ ya bụ ụbọchị izu ike ụbọchị izu ike ọ dịrị anyị idebe taa ee ọ dịrị anyị idebe ma ndị isi ojii ma ndị isi ọcha ọ dịrị anyị idebe anyị ga-agatụ n'ebe ụfọdụ n'akwụkwọ nsọ ka anyị mara ma ndị na-eso ụzọ jizọs kraịst ma debekwara ụbọchị izu ike n'ihi na ọtụtụ ndị nkụzi ụgha bụ ndị na-achọ ife afọ ya eri na-eme ka ndị mmadụ mara na agbanweghị ụbọchị izu ike chineke na na ụbọchị izu ike chineke adịghịzi ire mana ka anyị gaa n'akwụkwọ nsọ na mbụ anyị ga-amara gịnị bụ omenala jizọs gịnị bụ ya bụ omenala jizọs anyị mara ihe bụ omenala jizọs anyị enweghị ike chọpụtakwa ihe ụmụazụ ya mere ma ha mere ihe a jizọs kraịst na onwe ya bụ onye nzọpụta ha bụkwara onye nzọpụta anyị mere akwụkwọ luk isi anọ ahịrị nke iri na isii ise o wee bịa na nazaret ebe a zụpụtara ya ri o wee baa n'ụlọ nzukọ ha n'ụbọchị izu ike dịka ọ na-eme mgbe dum o wee bilie ịgụ akwụkwọ anụghị ya ihe bụ ihe Jizọs na-eme mgbe dum bụ ife onye kere ya ofufe ife Chineke zitere ka ọ bịa nwụọ n'ihi anyị n'ụbọchị izu ike ihe eji bụrụ kristen dịka a na-asụ ya n'asụsụ bekee kristen pụtara onye na-eme ka kraịst kedu otu ị ga-eji bụrụ isi na ịbụ onye otu kraịst mana ị dịghị edebe ụbọchị izu ike onye nwe anyị atụmadụ na jizọs kraịst na onwe ya debere ụbọchị izu ike n'igbu ya na nkenke ajụjụ abụziere ebe jizọs debere ụbọchị izu ike ọ gbanwere ya a gwara m anyị na mgbe gara aga sị na jizọs abịaghị ịgbanwe iwu maọbụ okwu ndị amụma jizọs ekwuo na nke a ọzọ anyị ga-ele anya ka anyị mara n'akwụkwọ nsọ anyị ga-amatakwa dịka anyị anyị achọpụtago na jizọs kraịst na onwe ya debere ụbọchị izu ike ndị na-eso ụzọ ya ha debere ụbọchị izu ike ọtụtụ m agụpụta ihe banyere ndị na-eso ụzọ jizọs kraịst ka m mee ka o doo anyị anya na jizọs kraịst na onwe ya nọrọ ihe dị ọgụ abalị abụọ na ụwa atụtụ ya naanị n'igwe mgbe o binyere n'ọnwụ n'ihi na ndị mmadụ nwere ike ịsị na mgbe o binyere n'ọnwụ na ọ gbanwere ụbọchị izu ike mana anyị ga-ama ya hụ na jizọs gbanwere ụbọchị izu ike ndị na-eso ụzọ ya agaghị edebe ụbọchị izu ike mana ka anyị chọpụta site na akwụkwọ nsọ na akwụkwọ ọrụ ndị ozi isi iri na atọ amalite ah, ahịrị nke iri na atọ ige ntị ị ga-anụ ihe okwu chineke na-abụ anyị ọ sị pọl ha wee si na pafọs nupu ụgbọ bịarue paga dị na pamfilia jọn wee rapụ ha laghachi na jerusalem ma ha onwe ha sitere na pega gabiga n'ime ụlọ nzukọ ha na ụbọchị izu ike wee nọdụ ala ịgụọ malite na ahịrị nke iri anọ na anọ otu ọlụ ndị ozi isi iri na atọ malite n'ahịrị nke iri na anọ mgbe pọl zichara ha ozi ọma na ụbọchị izu ike nke anyị gụpụtara n'ahịrị nke iri na atọ akwụkwọ nsọ si na mgbe o zichara ha ozi ọma niile mgbe ọ gụpụtachara ihe edere n'akwụkwọ nsọ ahịrị nke iri na ise gbadaa ị ga-afụ na pọl bịa bịa kwuchie okwu banyere jizọs kraịst na-agwa maka mbilite n'ọnwụ jizọs jụ jizọs bụrụ onye nzọpụta emesịa ndị nọ n'ụlọ nzukọ ọsịa ụbọchị izu ike ọzọ biko ya bịa gwa ha okwu ya bụrụ na onwe okwu ọzọ bụ okwu mwulite obi okwu nkasi obi okwu chineke ya bịa gwa ha akwa nsọsị anyị na ụbọchị izu ike ọzọ malite n'ahịrị iri anọ na anọ ọ sị ma n'ụbọchị izu ike sone ọ fọdụrụ ihe nta ka obodo ahụ niile zụkọọ ịnụ okwu Chineke ma mgbe ndị Juu hụrụ igwe mmadụ ahụ ha jupụtara n'ekworo wee na-ekwugide ihe niile Pọl na-ekwu ha na-ekwulukwa ha Pọl na Barnabas wee kwuwa okwu sị ọ dị mkpa ka e buru ụzọ gwa unu okwu Chineke ebe unu ga-enupụ ya n'ara unu na-ekpekwa onye onwe unu ndị na-ekweghị ekwesịghị ndụ ebighị ebi lee anyị gaje ichegharị ngwa ndị mba ọzọ okwu amen ka bụ igosi anyị n'ezie na pọl na ndị ọzọ bụ ndị otu kraịst bụ ndị apọstụl ndị soro ụzọ kraịst na ha debere ụbọchị izu ike mgbe kraịst mechara laa n'eluigwe ile anya n'ahịrị nke iri na atọ ebe anyị gụrụ ọ sị na pọl na ha abịarutere na Pafos ha nupụ ụgbọ ruo n'ebe a na-akpọ Paga dị na Pamfilia Jọn onye bụ Jọn Jọn Mark ya arapụ ha lachi azụ na Jerusalem nke a bụ igosi anyị na Pọl ọbụna peter na ndị a niile ha ncha niile gara n'iru debe ụbọchị izu ike onye nwe anyị anya ọmara ya bụrụ na anyị gụọ n'otu ọrụ ndị ozi isi iri na asatọ ahịrị nke anọ ọsị ọ na-ekwukwa okwu n'ụlọ nzukọ ụbọchị izu ike niile n'otu n'otu wee na-eme ka ndị juu na ndị grik kwenye nke a bụ igosi anyị na ụbọchị izu ike tata dịrị dị ndị grik na ndị juu enweghị onye mere iche biko ka o doo anyị anya na jizọs anyị na-azọ jizọs abụghị jizọs ndị ọcha iche maọbụ nke ndị ojii iche jizọs bụ jizọs mmadụ niile ya bụrụ na ị sị na ị bụ onye otu kraịst ya bụrụ na isi na ikwere na jizọs ị dịghị edebe ụbọchị izu ike nwanne m leziakwa anya na eme akwa ihe ị na-eme lezie anya uche gị dị ya n'ihi na mgbe ikpeazụ jizọs gasị ọ sịkwa na ya gasị unu pụọ m n'akụkụ na n'ugwu na ugwu ndị na-arụ ọrụ na-emebi iwu enwere mgbe ị ga-asị na ịbụ onye na-eso kraịst ide edebe ihe o nyere n'iwu gịnị ka iji bụkwara onye hụrụ ya n'anya jizọs m chetara unu sị ya bụrụ na unu hụrụ ya n'anya si unu debe ihe niile o nyere n'iwu Jọn na onwe ya doo anya aka ya sị ya bụrụ na ị si na ịmawo na ịmawo onye Jizọs mana ịdị edebe ihe o nyere n'iwu ịbụ onye ụgha eziokwu adịghị gị n'ọnụ ịbụ onye ụkọchukwu na-anụ olu m ịbụ onye a na-eduzi eduzi dịka otu onye n'ime nzukọ dị iche iche biko ịhụ ụkọchukwu ọbụla maọbụ onye ọbụla na-agwa gị na ụbọchị izu ike bụ nke ndị Juu lezie onye ahụ anya onye ahụ bụ afọ ya bụ chi ya ihe ọ na-achọ bụ ihe ọ na-eri ọ dị agwa gị eziokwu ya mere tata emeela m ka ị mata n'ezie na jizọs debere ụbọchị izu ike ndị na-eso ụzọ ya debekwara ụbọchị izu ike ma pọl onwe ya gwara ndị juu gwakwa ndị grik na-agwa ha okwu ka ha kwenye n'ihi na okwu chineke bụ eziokwu ka chineke nọnyere anyị ngọzi dị n'idebe ụbọchị izu ike nchekwa dị n'ime ya ka ị na-edebe ụbọchị izu ike chineke na-edebe iwu ya ka ngọzi chineke bịakwute gị ruo gị arụ bụrụ oke gị n'aha jizọs onye nwe anyị ihe niile ekwensu na-agba mbọ ya ime bụ ka o mee ka ndị mmadụ chefuo ụbọchị izu ike n'ihi na isiwo ka anyị cheta ụbọchị izu ike doo ya nsọ idesi anyị cheta ụbọchị izu ike doo ya nsọ bụ n'ihi na mmadụ ga-echefu ya mmadụ ọtụtụ ndị mmadụ echefuola ụbọchị izu ike gị onye nwe anyị mere ha amara ka ha soro na ndị ga-anabata eziokwu a nke na-enye ndụ ka ọ ga-abụ emesịa n'ikpeazụ anyị ekele gị chaa gị mma ọ dịghị ihe na-apụghị ime nke a bụ arịrịọ m n'aha jizọs kraịst ohere ọma ka anyị ji na-ekele nwanne anyị nwoke chinomso franklin basi onye mgbasa ozi anyị na-asị ka chineke nọnyere gị ka mara ya bara gị na ezinụlọ gị ụba imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa nwa chineke ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịa ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na na 0706 363 7224, 0706 363 7224. mara na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org gị tinye asụsụ Igbo www. awr.org chekụta itinye asụsụ Igbo ka udo Chineke nọnyere ndị gere ege ma dakwasịkwa ndị kwupụtara n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo